ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ anyị otu agaracha nwata nwanyị emeela onwe ya abụzụ onye jiri obi aṅụrị wee gbapụ afọ ya nke a mere n'ọma ahịa ebe enyi ya nwoke bụ onye nke chọrọnụ ịlụ ya alụ sekpuru ala n'iru ya wee wepụta mgbaaka nke ndị bekee na-akpọ engagement ring ka ọ jụọ wee jụọ ya nne ị ga-alụ m nke nwaanyị e wee wulie n'obi aṅụrị wee malie wee were ezigbo ụra kara aka wee hakwasị nke nwoke na ntị ebe a o sekpu itu a nke a mere nke nwoke jizi wee were iwe kụnye ebe ahụ osekpu wee garazie alụkwaghị m dịka ọ na-apụ a sị na na Solex si kama lelee vidiyo ya mana tupu ị hụ vidiyo nwanne biko ọ bụ na Facebook ka nọ ekiri ihe onyonyo a ngwa bịara m like ọ bụ na Instagram biko bịara m follow ọ bụ na YouTube ka ị na-ekiri vidiyo biko bịara m subscribe ya na mgbịrịgba nọ ya n'akụkụ ka ị nwee ike na na-afụ ihe onyonyo ndị ọzọ nga na-ewetara gị ọ bụkwa na tiktok ka ị na-ekiri ihe onyonyo a nwanne biko tikiere m ya ma atọ ọkụma ngwa fụzi ihe onyonyo a na-agwa gị maka ya đây thì gồm Thank you.